now we igbo ndị nwe m ndị ọma ndị njem ọnụ ndewonu aha m bụ prince Orwell Nwandụ ọ bụ mbụ onye isi oche na onye nhazi nke nzukọ ndị igbo ka anyị na-ewetara na nzukọ ndị igbo bụkwa n'ebe anyị na-ewetara ụnụ ihe omenala dị iche iche ọ bụ ebe anyị na-akụziri ụnụ maka asụsụ anyị nke gbara anyị chefu n'oge nke akwanụ bụ agba nke atọ nke anyị na enwetara ụnụ nzukọ ndị igbo n'oge a anyị nọ na ihe onyonyo nke a na-akpọ ABN TV channel 15.9 ugbu a kwa enwere m onye enyemaka bụ odoziakụ doris ajụziogo ọ bụ ya bụ onye ga na-enyere m aka n'ihe emume nke anyị na-ewetara unu ma na-asị unu biko ma ụbọchị fraịde niile ụnụ gbanye ihe onyonyo unu na abntv tv channel 15.9 ma ọ kụọ elekere anya asatọ nke anya ma na-asị na onye na-anyụ ndị Hello viewers, my name is Doris Ajiziogo. I'll be your co-presenter on this show, Nzukondibo, on ABN TV, channel 15.9, every Friday, 8 p.m. Because we are coming out with a whole lot of exciting packages for you from Igbo, languages, cultures, and tradition. Stay tuned.